AWR Adventist World Radio redio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwụ nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe ịrute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ezi onye igbo onye mụ na ya na-ezukọ n'ụbọchị taa eji m obi ụtọ na-anabata gị n'ohere ọma nke a nke Chineke nyeworo anyị iji nọkọọ ma tụgharịa uche na-eleba anya n'ihe ụfọdụ ndị na-eme n'ezinụlọ anyị ọ ga-adịrị gị na mma nwanne m nwoke nwanne m nwaanyị ka onye nwe m chebe gị ka onye nwe m due gị ka onye nwe m mee ka ihe ọ bụla nke ị na-eme bụrụ nke ị ga-enwe afọ ojuju na ya ka onye nwe m due gị n'ụzọ gị niile n'ezie n'ụbọchị taa ka anyị na-amalite ileba anya na isiokwu a nke edekwasịrị ịvụ ọnụ ịvụ ọnụ amaara m na anyị maara ihe a na-akpọ ịvụ ọnụ ọ dị onye ị ga-ahụ mgbe ụfọdụ ọ dị otu onye ahụ ga-esi wee kpaa agwa gị lechaa onye ahụ anya lee otu o torurula n'ogo hazie ihe ichere bụ afọ onye ahụ dị ọ dị agwa onye ahụ ga-akpagasị n'ezie nke a gbaa aka ịsị na abụghị onye a ọnụ ọ bụ ya bụ n'akụkụ m chọrọ ka anyị leba anya n'ụbọchị taa ma ịvụ ọnụ dị ka anyị na-ele ya anya mmadụ nwere ike ịkpasu gị iwe ọ dị ihe mmadụ nwere ike ime gị ịsị ọ bụ gịnị kpatara onye a ji kpaa m ụdị agwa dị otu a ilecha n'onwe gị anya hụ na ị kwesịghị ịnata ụdị mkparị ahụ n'aka mmadụ gaasị n'ezie onye a ọ ga adịrị ya na mma nke a abụghị mbụ anyị na-eleba anya n'ụzọ dị otu a ana m achọ ime ka anyị matasị o nwere ụzọ a na-esi ahazi ihe ụfọdụ ndị a ọ dị ihe mmadụ ga-eme ịkpụrụ echiche ya laa azụ n'ihe ahụ gaa hụ onye ahụ enwee mwute n'ime ya onye ahụ atawa onwe ya ụta jụwa onwe ya nsi otu ole kpaa ụdị agwa dị otu a gị hụ na onye ahụ enwee na nghọta na onye ahụ bụ onye e kwesịrị ịgbaghara n'agbanyeghị otu iwe si dị gị rịọ ikike nke mmụọ nsọ gbaghara onye dị otu a ihe m na-achọ iwepụta ebe a bụ na ọ na-adịcha mfe ịsị onye a ọ ga-agaziri ya ọ ga-ata ahụhụ na ndụ ya n'ihi na onye ahụ meghere m chetakwa n'otu ugbo ma ọ bụ nke ọzọ ị na-emehie mmadụ ọ dịkwanụ onye bụ mmụọ ozi n'ime anyị niile ọ dịkwanụ onye zuru oke ihe anyị niile na-anwa ike anyị mebu iso ụzọ nke Chineke ka a mara ma ga-enwe ike ṅachasị anyị wepụta ihe kwesịrị ịhụ anya n'ime ndụ anyị ma n'akụkụ nke ọzọ mgbe nna na-abụ nwa ya ọnụ nwa ya nwoke ma ọ bụ nwa ya nwaanyị gịnị ka ụdị nna dị otu a na-eme gịnị ka ụdị nne dị otu a na-eme gịnị ka ha chere ga-abụ ihe nlọpụta ya mgbe ị ga-asị nwa gị n'ezie ọ ga-adịrị gị na mma ana m achọ ime ka anyị mara na okwu ndị a dị ike ọ bụ otu esi agwa ụmụaka okwu ọ bụ ezie na ụmụaka anyị nwere n'ụbọchị ndị a bụ ụmụaka na-anaghị anụ ntị n'ihi na ugbu a bụ ajụ oge ikwu okwu ha ga-anụ ma ana m arịọ ka anyị rịọ ikike nke Chineke n'ihi na akwụkwọ nsọ mere ka anyị matasị na nwa bụ onyinye nke sitere n'aka Chineke mata na ọtụtụ ndị na-achọ ka ha dị ka ịdị ka ha nwee ụmụaka ma ha enweghị ya matakwa na ọ bụrụ n'ike ọ dị ndị na-agara enwe ụmụaka ma ọ bụrụ na Chineke nyere gị nwa nye gị ụmụ hụ ha dịka ngọzi rịọ Chineke amara n'ụbọchị gara aga anyị mere ka anyị matasị na chineke na-akwadobere anyị ngọzi n'ụzọ dị iche iche ma ngọzi ndị a bụ nke anyị ga-eme ihe ya na ya so tutu ha aghọọ ngọzi nye anyị gị onye mụ na ya na-atụgharị uche echefula okwu a ị ga-eme ihe ya na nzụlite nwatakịrị so tutu nwatakịrị nke chineke nyere gị aghọọ ngọzi matakwa na ụfọdụ agwa ụmụ a na-akpa abụ agwa mụ na gị ọ bụ ezie na anyị etoola anyị na-ahụzi onwe anyị dịka ndị na-enweghị ntụpọ anyị echefue ụkpụrụ nke eji adụ ọdụ chetakwa na ọ bụ onye rụọ ya erie ma ịzụm anyị nwatakịrị isi otu ole ele anya ihe ọma n'aka nwa dị otu a ma abịa na ịvụ ọnụ nke anyị na-ekwu okwu ya bụ nke nne na nna pụrụ ịvụ ụmụaka olee otu mmadụ ga-esisi nwa ya nwoke na ọ ga-adịrị ya mma n'ezie ịhụ n'ebe ahụ ị na-agaje ị gaa alọta gị nwe akwa na anwa na ị gaje ịchọ ihe ahụ iji e akpata ego bụ igbu nkwụ ị ga-anwụ n'elu akwụ nwatakịrị arịa elu akwụ nwụọ n'elu akwụ nna bụ onye kwuru nke a megide nwa ya ọ bụ naanị ụzọ a bụ ụzọ ị nwere ike isi bụọ nwa gị ọnụ ma ọ bụ kọchaa nwa gị ọ bụ naanị na ọ ga-anwụ bụ nke ọ ga-ezuru gị ọ bụrụ na nne gị ma ọ bụ nna gị vụrụ gị ụdị ọnụ a ị ga-adị ndụ bịa mụta nwa nke gị ọ pụtara na tutu nne gị na nna gị zụchaa gị ọ dị otu ihe kụwara aka bụ ụkpụrụ nke ị pụrụ inweta n'aka nne na nna gị mgbe ha na-azụ gị n'anya nke gị ọ bụ okwu niile na-alụpụta ezi ihe emeela ka anyị mara na ikike dị n'okwu ọnụ anyị site na mgbe ruo na mgbe ka anyị na-eme ka anyị mara sị na Chineke ji okwu ọnụ wee kee ụwa Chineke sị na ọ kpọrọ anyị n'oyi ya ya mere ihe ọ bụla nke ị na-ekwu kpachapụ anya ị pụrụ itinye onwe gị na nsogbu ọ bụrụ na nwatakịrị a nwa dịka ị na-ekwu dịka onye nke a nwụrụ n'elu nkwụ ama m uru ị ritere na ya kedu ụdị anya ndị gị na ha bi gburugburu ndị agbata obi gị ga-eji na-ele gị ha na-ahụ gị dị ka nna ka ọ bụ ihe bịara ogbugbu olee anya ụmụnne nwatakịrị a nke isi nwụọ n'elu nkwụ ya nwụọ ga-eji na-ele gị olee ụdị obi nwunye gị nwere ebe ị nọ n'oge dị ka nke a lee anya ihe ndị a niile anyị na-ekwu okwu ya ọ dịghị nke akwụkwọ nsọ na-atụziri anyị aka otu a ga-eji mee ya ngwa ngwa uju mmiri gwụsịrị n'elu ụwa nnu a wee pụta n'ụgbọ chineke wee dozichaa ha ọnọdụ mekwa ka ala bụrụ ihe na-ewepụta ihe oriri gịnị mere nụ kụrụ ubi vaịn ya ya eme nke ọma ya ṅụọ mmanya ṅụọ karịa ka o kwesịrị ọ bụ gịnị mere ya edina chefue na onwe ihe mgbochi nye onwe ya nwa ya nke a na-akpọ ham bịa hụ ya bụ nke ikpeazụ chere ga gwa ụmụnne ya ndị ahụ bụ ndị okenye maara ihe a na-ekwu okwu ya were azụ wekwara akwa ga gbochie ọtọ nna ha mgbe Noa tetara biko lebatụ anya n'akwụkwọ jenesis isi itoolu amaokwu nke iri abụọ na ise gịnị mere akwụkwọ nsọ si na mgbe noa tetara ghọta ihe mere ya bụ ham ọnụ si onye a na-akọcha akọcha ka kenan ga-abụ Ọ ọbụna onye dịkarịsịrị nta n'ohu ka ọ ga-abụnye ụmụnne ya ọ bụ gịnị kpatara noa ji ọnụ otu a ọ bụ n'ihi na o chetara na ohere ka dịra ham inwe nchegharị ka m na-achịkọta okwu a ọnụ n'ụbọchị taa ọ bụrụ na ekwuchala m otu ọha m kama ọ bụ maka oge m na-asị gị biko mgbe ọ bụla nwatakịrị meghere gị nwee mmụọ nke ahụ iji bụrụ nna kwee ka ọ kpalite n'ime gị rịọ ikike nke mmụọ nsọ tutu gị ekwuo ihe ọ bụla ọ dị nwaanyị na-asị nwa ya ihe anyị mere ma otu ahụ ka nwa gị ga-eme gị nwoke na-asị nwa ya otu a ka nwa gị ga-eme gị ma ọ bụrụ na ọ dabara na ndị a dị ndụ nwa ha ahụ avụrụ ọnụ n'ụzọ dị otu a amalitekwa iwelite ezinụlọ nke ya ihe onye ahụ na-eme bụ ịzụrụ ihe gakwuje nne ya na nna ya ha amasịara ya ọnụ si n'ezie ihe ahụ m kwuru ọ gaghị erekwa ma ọ bụrụ na onye dị otu a agabiga ndụ adịkwaghị n'ime ya olee ohere ị mere ka nwa a bụrụ onye nwere nchegharị olee ohere ị mere igosi na itozuru etozu ịbụ nna ma ọ bụ ịbụ nne biko tụgharịa uche n'okwu a kwee ka mmụọ nke chineke na-edu gị mgbe ọbụla ọ dabara n'ọzụzụ mgbe ọbụla ọ dabara n'inye ntụziaka ebe ụmụ anyị nọ ya gara gị nke ọma enyi ọma m na-ege ntị ka m kọọrọ gị akụkọ na mgbe m bụ nwata o nwe nwaanyị bi na gburugburu ebe anyị bi otu ụbọchị ya na-agbanwe ya akwụkwa na ezi. ọ nwe otu nwaanyị ama ama na gburugburu ebe ahụ anyị bikwa nwaanyị ahụ adịcha ya a na-akpọ ya onye ara ọ na-evu gbomgbom ya na-ebi n'ime ọhịa na-akpa amara ka onye ihe na-emetụ n'isi ịma na mgbe nwaanyị a mbi n'akụkụ ụlọ anyị na gburugburu ebe mbi na-agbanwanye akwụkwa onye ara wee chesa gbomgbom dị ya n'aka jụọ nwaanyị a ajụjụ si ya ọma mmụọ ozi nke na-agafe ugbu a onye ara ahụ agwa ya sị ọ bụrụ na mmụọ ozi nke chineke na-agafe site na ọ ga-elefu mmehie ya gọzie obere nwa nwaanyị na akọ ụka ya bụ na afọ isii onye ahụ na-atụtụ gbomgbom ahụ na-adịghị asị nwaanyị ahụ ọ bụrụ rịị na ekwensu na ndị otu ya bụ ndị na-agafe na akwụkwa niile nke na ọgbala nwa ya na ikotu a mgbe nwa ga-etolite ọ chọrọ ka ọ wụọ mmadụ ka ọ na-emere ya ihe na-eleta ya dịka nne na ọ ga-eleta ya na nwa ga na-akpa amara ga na-eme nka na-eme nka na-eme nka na-eme nka ike agwụ nwaanyị ya sị ya na ọnụ ka eji kụọ ụwa ma ọ mara ihe ọ ga na-agwa nwa ya na ihe o kwesịrị ị na-agwa nwa ọ mụrụ amụ bụ sọ ngọzi ngọzi nwa gị mesuo gị iwe ị ga-akpọlata ya jụọ ya ndụmọdụ si ya na ihe nke ọ na-eme adịrọ mma site na echi dị ime ma na-asị unu nwaanyị onye ara mara kwuchaa ihe ahụ o kwuru onye bi n'akụkụ ụlọ anyị ebido gọziwazie nwa ya obi tụọ anyị niile ụtọ na gburugburu ebe ahụ ọ nweghị ehi nwaanyị a gbara nwa ya akwụkwọ ọzọ ma na-asị nwa chineke ọma na-eke ntị gbalịa gwa onwe gị okwu di mesuo gị iwe nwunye gị mesuo gị iwe ụmụ gị mesuo gị iwe nne na nna gị mesuo gị iwe ndị agbata obi gị na ha bi mesuo gị iwe kpa ire gị nga ma ị gị okwu site na ọdịmkpa anyị na-asị ka ịhụnanya chineke ka udo chineke na ngọzi nke chineke dakwasa onye okenye eze elewemchi onye nyere anyị ozizi nke ezinụlọ nke taa gị onye gere ntị chineke ga-agba gị ume mee ka ịkwa ire gị nga n'ihe ọ bụla nke chọrọ ikwu n'ime ụwa ka anyị nọ nwayọ mgbe anyị ga-anụ abụ ọma ma nabatakwa onye mgbasa ozi chimezie si aza ya ọ bụrụ na ihe ndị a masịrị gị kọrọ na anyị n'ekwentị 070 6363 7224 070 63637224 Chukwu regwele ọ ga-echefu ụmụ ya ọhụrụ emeela chineke hụrụ anya niile n'anya eze anko abụọmankunu nyere anyị taa anyị sị ka chineke gbaa unu ume ka anyị hụ na ya chineke bara unu ụba ka chineke na-edo unu ka chineke chebe unu gị na ezinụlọ gị ugbu a onye ọma na-ege ntị ka anyị dere du mgbe nwanne anyị nwoke chimezie si aza ya ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ anyị ekele dịrị gị ebe ọ dị ukwuu n'ihi oge awa nke a ka ị kwere ka anyị zụkọ n'iru gị gị onye na-ege ntị ebe ọ bụla ị nọ ana m anabata gị n'oge ekpere nke a pụrụ iche na-arịọ ngọzi chineke n'isi gị na-ekwenye na onye nwe anyị agọziela gị ka ị na-ege ntị n'oge awa chịkọta ezinụlọ gị gị onwe gị ụmụ gị kunu wee sonye n'oge ekpere nke a ana m aga n'ihu n'iwere ihe ọgụ nke akwụkwọ nsọ na akwụkwọ malaka isi mbụ malite na amaokwu nke atọ ruo na nke ise ya malaka ise mbụ malite na amaokwu nke atọ ruo na nke ise ya ebe ahụ na-asị otu a ma ịsọ ka m kpọworo asị ma ugwu ya niile ka ha ghọọ ebe m tọgbọrọ n'efu m ihe nketa ya nye nketa ọhịa niile nke ọzara amaokwu nke anọ ọ bụ ezie na edom na-asị etutuwo anyị ma anyị ga-ewughachi mkpọmkpọ ebe niile otu a ka Jehova nkụso niile nke ndị agha sịrị ndị ahụ ga-ewu ma mụ onwe m ga-akwatu ya a ga-akpọkwa ha oke ala mmebi iwu na ndị ahụ nke Jehova nwụsaworo oke iwe ruo mgbe ebighị anya unu ga-ahụkwa unu onwe unu ga-asịkwa Jehova dị ukwuu ruo ofe oke ala Israel isiokwu anyị taa bụ ịhụrụ m n'anya ị hụrụ m n'anya ka bịa bụ isiokwu anyị ịhụrụ m n'anya ka anyị hụdata isi nata amara n'iru chineke nna anyị nke bi n'eluigwe onye ike niile dị n'aka anyị na-enye gị ekele n'ihi oge awa nke a na-arịọ ka ị were okwu gị doo ndị gị nsọ n'akụkụ niile nke ụwa ebe ndị a na-asụ asụsụ igbo nọ ka ị okwu ndị a wulie anyị elu ka anyị wee si otu a mata onye bụ karịa n'aha jizọs kraịst onye nwanyị amen ị hụrụ m n'anya bụ isiokwu anyị mgbe m na-etota dịka onye ntorobịa papa anyị nwụrụ n'oge mama anyị gara ilekọta anyị ọtụtụ mgbe mama anyị ga-enye iwu dịka nwaanyị ọ bụ anyị agaghị ige ntị ọ ga-ịchọ ka anyị ghara ịga igwu egwuregwu maọbụ ịgba bọọlụ ka anyị ghara ịgbaji ụkwụ anyị ga-esi nwaanyị gaa n'ọdụ anyị agaghị ige ntị n'ọtụtụ ntụziaka ndị a ma ka oge na-aga abịara m bịa chọpụta na ntụziaka ndị a niile bụ naanị ka anyị nwee nchekwa zuru oke ka anyị nwee nchekwa zuru oke na ntụziaka ndị a niile mama anyị dịrị nye anyị n'oge ndị a bụ ka anyị ghara inwe mmerụ ahụ ka anyị ghara inwe mbibi ka anyị nwee uche zuru oke otu anyị ga-etolite dịka nwa chineke bara onwe anyị uru bakwara ya onwe uru otu a ka ọ dịra n'etiti ndị Israel onye nwe anyị gara n'ihu n'ikwe ka mba Babilọn dọrọ Israel n'agha ihe ngabiga ha mere ha bịa echewa ma chineke ma hụkwara ha n'anya ma onye nwaanyị sịrị n'ọnụ ohie nwoke bụ Malakai mee ka ha mara ịhụnanya ya n'ozuzu oke na otu ihe mere o ji kwe ka ndị mba ọzọ bịa dọrọ ha n'agha bụ ka ha nwee ntụgharị uche site na nnufu isi mara onye chineke ha bụ n'ihi na n'oge ọbụla ha nufuru isi n'okwu chineke ọ bụ n'oge a ka mkpasu iwe nke ndị mba ọzọ ndị ka ha ike leji adị ha bịa dọrọ ha n'agha mgbe ahụ chineke wezugara nchekwa ya n'ebe ha nọ iji kpọghachita ha azụ ka ha mara onye ya onwe ya bụ mgbe ọbụla ha matakwara onye ya onwe ya bụ dịka n'oge daniel dịka n'oge ananaya dịka n'oge ndị buru ụzọ ndị maara onye chineke bụ onye nwe anyị na-akpọchitakwa ha n'obodo ha ha wee bie n'udo mgbe ha na-ajụ ma chineke hụrụ ha n'anya ọbịa mere o ji dị ya onye amụma ya bụ malaka ka ha mata otu ịhụnanya chineke dị n'ebe ha nọ ile anya n'ebe anyị e nwere ihe ọgụgụ o mere ka ha mara lee chita ha na ọbịa họrọ ha na ọ bụghị ha onwe ha họrọ ya na ọbịa họrọ ha ile anya sị ahụwo m unu n'anya ka jehova sịrị ma unu na-asị n'ime gịnị ka ị hụwere anyị n'anya ịhụla ya nye nwaanyị sị ahụwo m unu n'anya ma mba Izrel n'oge ahụ na-ajụ dịka otu ijikwere hụ anyị n'anya anyị na-ata ahụhụ ndị a onye nwaanyị malitere ịrụtụrụ ha aka n'otu n'otu bụ ụzọ o ji hụ ha n'anya ya sị ịnọ n'afọ ma họrọ gị Izrel hapụ nwanne nwoke bụ n'afọ ka ị nọ ma egosi ịhụnanya n'ọnọdụ niile nke ngabiga gị ma onwe m nọnyere gị otu a ka Jehova sịrị gị onye na-ege ntị ị nwere ike icheta otu ụzọ Chineke nọnyere gị na-egosi ịhụnanya n'ebe ị nọ ị ka nọkwa ugbu a na-ajụ Chineke ọhụrụ gị n'anya ebe ahụ ị nọ ọ naghị atụwa aka ịhụnanya Chineke n'ime ndụ na ozuzu oke ndụ ibi n'ụbọchị ndị a ọ naghị agwa gị na chineke hụrụ gị n'anya ugbu a ka m na-abịata n'ime obodo a mepere emepe otu nwa okorobịa ka mmadụ anọ maọbụ ise ji n'ukwu onye nke ọzọ apara ntakịrị jerikan dịka asị na fuel nọ na ya ọtụtụ mmadụ na-ele anya mgbe apụ ya na-aga nnapụta adịghị onweghị onye mgbabechi ma gị onwe gị gafere ụzọ a ka ọma ọ dịghị aramahụ ị nwetara ịdịka ugbu a na-ajụsị chineke ọ hụrụ n'anya ee onye nwe anyị hụrụ n'anya n'ezie ọ dịghị ịhụnanya karịrị nke a na mmadụ tọgbọrọ ndị ya n'ihi ndị enyi ya otu aka Jehova sịrị ile anya na akwụkwọ oziọma Jọn isi atọ amaokwu nke na isi ọsị n'ihi na Chineke hụrụ ụwa n'anya otu a ka o nyere ọkpara ọmụrụ naanị ya onye ọbụla nke kwere na ya ka ọ ghara ịla n'iyi kama ka onwe ndụ ebighị ebi ebumnobi chineke bụ ka anyị ghara ịla n'iyi ọ ọbụla anyị na-enweta bụ ka onye nwe anyị kpachite uche anyị anyị mana onye ọbụla dịka ọ dịra mba Izrel n'oge ahụ ana m achọ ịrịọ site n'okwu nke ase ka ị chọta ịhụnanya chineke n'ime ndụ gị chọta ịhụnanya chineke n'ebe obibi gị chọta ịhụnanya chineke n'ihe oriri chọta ịhụnanya chineke n'ebe ihe na-agabiga chọta ịhụnanya chineke na nnafụta dị iche iche ọ na-anafụta gị chọta ịhụnanya chineke n'ezinụlọ gị chọta ịhụnanya chineke na ofufe n'ebe ahụ ị na-akpọ isi ala nye chineke chọọ ịhụnanya chineke ga-ahụ ya chọọ ịhụnanya chineke na ihe odide niile dị iche iche n'ihi ihe odide niile dị iche iche bụ okike chineke n'ụwa na-atụwa aka na ọhụnanya n'anya ka ukwuu chọta ya n'ihe oriri chọta ya n'ihe ọṅụṅụ chọta ya n'ụzọ obibi ndụ ịhụnanya chineke gbara anyị gburugburu kwụsị ịjụ ma chineke ma ọ hụrụ ya ee ọsịsa bụ na ọ anya ọ họrọ gị dị n'afọ nne gị ma mekwe nkwa agaghị ịla n'iyi otu a ka jehova sịrị o nyela ọkpara ọ naanị ya ka anyị tụkwasị ya obi ka anyị kwere na ya otu ọ ga-edere anyị na mma ọ bịa mere jizọs ji bebie ndụ ọtụtụ afọ n'elu ala kụziere anyị ụzọ kachasị mma anyị ga-ekpere chineke ọ bụrụ anyị ekwe nke a anyị ga-emarasị n'ezie la chineke hụrụ anyị n'anya ukwuu arịrịọ m n'oge awa abụọ ka onye nwe anyị kwe ka anyị kọta ịhụnanya ya n'ihi na ịhụnanya ga-egba anyị ume iketa oke na ala eze ya ịhụnanya ga-egba anyị ume ịgabiga ọtụtụ arụmahụ bụla mgbe anyị na-ezute ihe isi ike ka anyị mara na ọ bụ ụzọ chineke ji na-akpachite anyị ka anyị mara onye ọ bụ karịsịa arịrịọ mbụ ka ukwu nke gbaa anyị ume kpọlie anyị ruo ala eze n'aha jizọs kraịst onye nwanyị amen unu anụla ozi unu anụla ozi ọma ka anyị na enwetara unu unu Adventist World Radio ị hụrụ jizọs n'anya gbaa na-agwa jizọs ị bụ onye nke kraịst so nzọmụkwụ nna gị ka o wee dịrị gị mma n'ime ụwa a anyị nọ n'ime ya imeela onye mgbasa ozi chimezie si aza ya na oziọma nke inyere anyị taa ka chineke nye gị udo ka chineke gbaa gị ume ka chineke nye gị ịhụnanya ya n'ime ezinụlọ gị ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị kọrọ na anyị n'ekwentị 0706 363 7224 0706 363 7224 ma ọ bụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at gmail dot com detakwa akwụkwọ tinye na awrnigeria at yahoo dot com ka anyị kelee nwanne anyị nwoke emmanuel onye na-akpọ anyị site na shagamu ogun steeti naijiria anyị na-asị ka chineke nọnyere gị na ezinụlọ gị ka chineke dozie ihe niile gbasara ezinụlọ gị ka chineke nye gị udo ka chineke gbaa gị ume otu aka aka anyị jikwa na-ekele nwanne anyị nwoke moses onye na-akpọtụrụ anyị site na ikene ogun steeti naijiria anyị na-asị ka ịhụ na ya chineke dakwasa gị na gị unu emeela na akpọtụrụ anyị chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe gboo